Ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị, amen. Abụ m ezi nwanne unu nwoke Obichukwu ebere Eberechukwu. Ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akara ndị Baptist Mission Association ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a. N'ụbọchị anyị nketa Chineke ga-agọzi anyị Chineke ga-emere anyị ebere kwụkwasị anyị amamihe pụrụ iche site n'okwu ya dị ka o wee kwesị ụbọchị nke taa ka chineke na ụtụtụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị na ịga n'iru anyị ga-elebanye anya n'akwụkwọ dịka jeremaya onye ama dere isi nke iri abụọ na itenaịnị amaokwu nke iri na otu akwụkwọ jeremaya onye amụma isi iri abụọ na naanị amaokwu nke iri na otu jeremaya 29:11 ọ sị n'ihi na mụ onwe m maara echiche niile nke mụ onwe m na-eche banyere ụnụ, ọ bụ ihe si n'ọnụ jehova pụta echiche nke udo ọ bụghị nke ihe ọjọọ inye ọdị ọdịn'iru na ntụkwasị obi ka chineke gozie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị n'aha jizọs kraịst bụ onye nwe na ịga n'iru isiokwu anyị n'ụbọchị taa ga-abụ chineke na-echere gị echiche ọma chineke na-echere gị echiche ọma na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa ndị mmadụ na ọtụtụ n'ime anyị n'ụbọchị nke taa na-ebizi ndụ na ka ihe ụbọchị wetara maka na ụwa nke anyị n'ụbọchị nke taa ihe na-ekwuzi na ya maka na anyị nọ n'ọtụgwụ oge ụjọ na agha na ihe mkpagbu dị iche iche na ntọ n'ọgụ na ekwo emù ihe rụgasị arụ dị iche iche na-emegasị n'oge nke anyị a ụfọdụ ndị mmadụ zi werezi ụjọ wee na-ebizi ndụ maka na ihe a nọzi ya bụ na chi anụ ọzọ ihe niile nke a na-anụzi bụzi akụkọ ọjọọ nke na-esite n'igwe okwu ma nke na-esite na ihe onyonyo ma ọ bụ nke redio were apụta ihe ndị a niile na-eweta ụjọ ihe ndị a niile na-eweta akụkọ ọjọọ pụrụ iche na mba niile na-anụzi ndị egburu n'ebe nke a ndị a tọrọ n'ebe nke a ndị lan'iyi ndị mmiri riri ọkụ ji gbaa ebe a ihe ndị a niile wee na-ewetazi ụjọ na-enye obi ndị na-ekweghị ekwe n'ihi na ndị nke kwere ekwe nwere ha nwere okwukwe nwekwanye ihe nkasi obi na ihe agbamume nke pụrụ iche maka na agbamume ha na nkasi obi ha na n'akwụkwọ nsọ nke Chineke nke ha na-eji atụgharị uche n'oge ọbụla akwụkwọ Jizọs gwara ụmụazị ya na akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke mbụ ọsị unu kwere na Chineke kwerekwanụ na m na n'ụlọ nna ya na ọtụtụ ebe obibi dị ya ọ bụrụ na ọ bụghị a na ya ga-eme na ya agwa anyị etu a ọ ka obi ghara ịlọ anyị mmiri maka na ilezi anya ihe ndị a niile ha na-ewetazi obi ịlọ mmiri egwu na ụjọ na akwa na mbibi dị iche iche n'obi ụfọdụ ndị mmadụ dị ma ndị nke mara chineke ha baịbụl anyị ma kwuru na ha ga-adị ike ma na-ewukwa ewu Elezi anya ọ bụ na ị obi n'ebe Chineke nọ na n'ebe nwa bụ Jizọs Kraịst nọ na n'ebe okwu ya dị ịfụ na ihe na-ebu ebu na ihe na agarịzi n'ụwa nke na-ekpuzi ọtụtụ ndị mmadụ n'ọkpa maka gịnị na ha amaghị ebe ha kwụ ha amaghị ebe ha na-eje ha amaghị isi njedebe ha mana ndị nke mara chineke ha akwụkwọ nsọ mere ka anyị mara ha ga-adị ike ma na-ewukwa ewu akwụkwọ Daniel ka kwuru nke a ị maara chineke nke a ga-ewetara gị ịdị ike n'ihi na n'ime nke okwu chineke nkasi obi dị na ya ịdị ike dị na ya ọ gwara Joshua si ya dị ike nwekwa ume maka etu ọ dị n'ụbọchị nke ha etu ya ka ọ dị n'ụbọchị nke taa ihe ndị a niile rugharịrị bụ ka ha wee napụ gị ihe nke Chineke gwadoro ka ha wee napụ okwu nke Chineke dosara ya Chineke maara na ụbọchị anyị ga-adị etu a wee were na mbụ wee nye anyị ọkpara nke ọmụ naanị ya bụ Jizọs Kraịst ndị nke tụkwasịrị uche na ya ndị nke na-ebi ndụ dịka osi wee masị dịka wee kwesị n'ime jizọs ụjọ adịghị atọ ha ha adịghị agharịpụ ha adịghị adakwanye mba ha na-adị ike n'oge ọbụla ha na-ewu ewu n'oge ọbụla ha na-aṅụrị ọṅụ n'oge ọbụla ụjọ adịghị atọ ha Chineke kwuru n'ebe anyị gụpụtara ọ sị na naanị onwe ya maara echiche nke ya na-echere anyị ọ sị na echiche nke udo na nke ọganiru ọ bụghị nke ihe ọjọọ ị nwere ntụkwasị obi n'ebe Chineke nọ ị na-aga ụzọ site n'ọchịchọ nke obi naanị ya ka ị na-aga ụzọ site na n'etu Chineke si wee kwuo okwu nke Chineke bara uru okwu nke Chineke na-enye ike okwu nke Chineke na-akasi obi okwu nke Chineke na-ewepụ ụjọ okwu nke Chineke na-eme ka mmadụ na Chineke nọ dị n'udo ị nwere udo na ndụ gị ị nwere udo n'ebe ị na-azụ ahịa ị nwere udo n'ezinụlọ gị ị gaghị na-achọ udo na-enweghị ezi udo Eze udo bụ Jizọs Kraịst. Ịnabata ya n'ime ndụ gị efu mgbanwe na ihe pụrụ iche nke naanị ya na-enye ọ sị nọọ udo nke ya na-enye karịrị udo nke ụwa lekene ka ndị ụwa si enye udo ha nwere ndị na-echebe ha mana ha enweghị nchebe ha nwere ndị amị nwee ndị polisi nwee ndị ihe ha dị iche iche ndị eweta udo mana n'ihe ndị a niile udo adịghị ma asụsụ naanị aha jizọs kraịst na-eweta udo nye ndị nke kwere ekwe mgbe josef nọ na mkpọrọ chineke wee weta nrọ wee nye fero n'ala ijipt nrọ a wee wetara ụjọ na-ezughị ike na ihe mgbakasị ahụ ọna wee pụọ ya n'anya n'ihi na ihe chineke gosiri ya tụrụ ya oke egwu banyere mba nke ọ na-achị banyere ala ijipt o wee kpọọ ndị nke ya ka ha kọwara ndụ a ma ha kọwatala ihe okonwu wee dị n'ala ijipt ma mgbe a kpọtara josef dị ka onye na-akọwa ndụ ka ọ bịa kọwara iri ndụ ewee na-akọwara ya ka ihe pụta na ndụ a si wee na-enye fero ezughị ike fero bụ eze na-achị ijipt ezughị ike na mgbakasị ahụ na ụjọ josef wee sị na a na jenesis isi nke iri anọ na itenaine amaokwu nke iri na isii ọ sị na chineke Jenneferu asịsị udo Chineke ga-enye udo Chineke wee were Josef wee kọwara Fero nrọ ahụ wee bịa na mmezu dịka Josef si wee kwu Chineke wee site na Josef wee chekwaba obodo obodo ijipt na nwa ha nke bịara iripịa ha ke ihe bịara iripịa gị ke ụdị na-enwe ke ụdị ụjọ na-atụ gị ke ụdị ihe mgbakasị ahụ ọ bụ ekwubie m okwu n'ụbọchị nkịta si na chineke ga-enye gị ọsịsa udo nke pụrụ iche n'aha jizọs ọ dịghị ihe ọbụla nke na-echere ya aka mgba ma nke na-akpagbu nke Chineke na-enweghị ọsịsa nye ya Akwụsọ mere ka anyị mata ọ sị na n'aka mmadụ ihe ndị a niile apụghị omume mana site na Chineke ihe ndị a niile pụrụ ime eme sọsọ naanị ya bụ onye ya atụkwasị uche onye atụkwasị obi enwee mgbanwe pụrụ iche inwe ọgwụ nsọ pụrụ iche, inwe mbuli elu pụrụ iche, inwe nwee nzọpụta nke pụrụ iche. Naanị gịnị? Ihulata isi n'ebe nọ, ịnabata Jizọs Kraịst ka enweghị nwe na nzọpụta gị na ọ bụghị mmebi nke a. Ị onye ukwu, ibu onye nta, ohere ka dịrị gị na Kalvarị. Ohere ka dịrị gị n'obe nke Kalvarị ebe Jizọs nwụrụ. wee gbapụta ụwa niile na njọ nabata ya n'ime ndụ gị ị ga-enwe udo pụrụ iche ị ga-ahụta na echiche ọma nke Chineke na-echere gị bụ oke gị gị wee baa uru gị iwe pụọ n'uru ka wee gaa n'iru gị iwee nwee ndụ nke ebighị ebi ka Chineke gozie okwu nke anụ n'ụbọchị taa na Jizọs Kraịst bụ onye nwe amen ebe ọbụla ị nọ n'ala ozi ya ọ bụla ịnabata Jizọs Kraịst dịka onwe na nzọpụta gị fulata isi si Chineke na-elatawo oge ga-akagbu afa gị n'akwụ nke ọnwụ debe afa na-akwụkwọ nke ndụ dịka o wee kwe nkwa ka ewekọta oke na alaeze na Jizọs Kraịst bụ onye nwe amen mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wod redio Ministry ụnụ nwee akọ ma ajụjụ ma ọ bụkwa na ihe ịrịba ama unu ga-enweta na igwe okwu 081 329 00111 maọbụkwa na ka Chineke gọzie na Jizọs Kraịst bụ onye Nwanyị.